AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ka Chineke nọnyere gị nọnyere ezinụlọ gị anyị abịala ọzọ ileba anya na ntụgharị uche nke ukwu nke ezinụlọ na-asị ka onye nwe m nọnyere gị nọnyere anyị niile ma duwe anyị ka anyị na-atụgharị uche n'ụbọchị taa isiokwu anyị na-atụgharị bụ nke edekwasịrị akwụkwọ onye ozi Matiu isi asaa amaokwu nke asaa akwụkwọ onye ozi isi asaa amaokwu nke asaa gịnị ka mpaghara akwụkwọ nsọ nke a na-eme ka anyị ghọta cheta na anyị na-atụgharị uche na ihe gbasara ịrịọ arịrịọ ịjụ ajụjụ mgbe ọbụla anyị nọ na mkpa mgbe ọbụla anyị nwetara onwe anyị n'ọnọdụ ahụ nke anyị maara na anyị apụghị igbo na anyị ga-achọ inye aka otu onye ma ọ bụ onye ọzọ ọ bụ ya kpatara anyị ji na-aga n'akwụkwọ onye ozi dị ka Matiu isi asaa amaokwu nke asaa ọ bụrụ na ịtụpe ebe ahụ ị ga-ahụ na ọ sị rịọnụ unu ga-arịọta ọnụ unu ga-achọta kụọnụ aka a ga-emeghekwara unu gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ọ bụla ị na-arịọ arịrịọ na ịrịọ arịrịọ gị gị onye mụ na ya na-atụgharị uche bụrụ onye obi kara na ị ga-enweta ihe ahụ ị na-achọ wee ntụkwasị obi na a ga-aza arịrịọ gị na ị ga-enweta ogbugbo nye mkpa gị wepụ ihere ịsị ọ bụrụkwanụ na onye a asị ọ dịghị na arịrịọ nke m na-arịọ ya m ga-ahụkwa ụkwụ m ga-eji wee pụta gịnị ga-akpata gị ahụ ụkwụ ị ga-eji pụta ọ dịghị ihe ị mere onye ahụ n'onwe ya nwere mkpa nke ọ na-agakwuru onye ọzọ ọ bụrụ na ọ dịghị onye ọ na-agakwuru o nwere mkpa nke ọ na-akọsara Chineke ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ọ bụla ị na-arịọ arịrịọ mara na arịrịọ chọrọ iweda onwe onye n'ala inwe ntachi obi ịnọgidesi ike si na ihe a bụ mkpa m aga m enweta ya a ga-emere m ya ka ọ ghara ịbụ na anyị na-atụgharị uche a n'echiche nke mmadụ naanị ka anyị lebatụ anya na akwụkwọ nsọ na akwụkwọ Luk akwụkwọ Luk isi iri na asatọ ịmalite n'amaokwu nke mbụ ruo okwu nke asatọ ị ga-ahụ ebe ahụ Jizọs kọrọ akụkọ jizọs kọrọ akụkọ otu nwanyị nke di ya nwụrụ na-enweghị onye inye aka ndị mmadụ na-anasasị ihe ya ya bụrụ ihe mwute nye nwaanyị ya ọ dịghị otu ọ maara ọ ga-esi wee kwụsị ndị a na-emekpa ya ahụ nweta ihe ndị ahụ nke bụ ihe ruru ya bụ ihe di ya hapụrụ ya gịnị ka o mere dị ka akụkọ nke jizọs kọrọ ọ gakwuru eze na-achị ala ahụ mgbe ọbụla ọ gakwuru eze ya sị ya eze biko kpepụta m kpepụta m n'aka ndị karịrị m ha na-anasị ihe niile nke m nwere biko kpepụta m eze agbachi ya nkịtị echikwa nwaanyị ahụ alọghachi ụbọchị ọzọkwa nwaanyị alọghachi eze biko kpepụta m na ndị a na-emekpa m ahụ ndị karịrị m na-achọ ịzọpịa m napụta m biko eze agbachi nkịtị ụbọchị kwa nwaanyị a ga-alaghachi gịnị ka onye eze a mere ya ruo otu ụbọchị ya sị aga m egbo mkpa nwaanyị a ka o kwe m zue ike n'ihi na arịrịọ ya kwa ụbọchị na-emekpa m ahụ ka m gboo mkpa nwaanyị a gị onye mụ na ya na-atụgharị uche emere ka anyị mata na eze a na-atụ egwu Chineke ka ọ fọọ ịtụ mmadụ egwu ma n'ihi na nwaanyị a bụ onye nọgidesiri ike bụ onye wepụrụ ihere bụ onye nwere ntụkwasị obi si na ọ dịghị mgbe ọ ga-arịọ nke efu ya eruo otu ụbọchị ka nwaanyị ya na-arịọ arịrịọ a eze kpebie si na aga m egbo mkpa nwaanyị a ka o see m ọnụ n'ahụ otu ahụ ka nwaanyị ahụ si wee bụrụ onye kpepụtara onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ya mere o ji dị mkpa na ihe ahụ nke bụ mkpa gị ọ bụrụ na ị tụkwasị Chineke obi rịọ arịrịọ n'ihi ya ị ga-achọta ihe ị na-achọ ụzọ ahụ nke emechiri n'ihi gị ga-emepe anyị gaa n'akwụkwọ Mark isi asaa ịmalite na okwu nke iri abụọ na anọ ruo na okwu nke iri abụọ na itoolu ọ bụ gịnị mere ebe ahụ ọ dị otu nwaanyị nke ọzọ nke mmụọ ọjọọ na-emekpa nwa ya arụ makwara na mgbe ahụ ihe ndị a na-eme ọ dịghị ihe jikọtara ndị Juu na ndị mba ọzọ ma nwaanyị a bụ onye mba ọzọ Jizọs bụ onye Juu mgbe nwaanyị a hụrụ na Jizọs bịara n'otu obodo obodo Taya nwaanyị a gakwuru Jizọs ebe ahụ ọ nọ n'ime ụlọ ndị ọ gara n'ụlọ ha ya sị ya onye nwe mbiko. lekwa otu o si dịrị m mmụọ ọjọọ na-emekpa nwa m ahụ napụtara m ya gịnị ka jizọs gwara ya jizọs gwara nwaanyị ya sị na na ọ bụghị ihe ziri ezi iwere ihe oriri nke ụmụaka kwesịrị iri were tụpụrụ nkịta ọ bụrụ na anyị nyochasịwa bara akwụkwọ nsọ nke a ndị ole bụ ụmụaka ndị ole bụ nkịta jizọs chọrọ iji ilu a zie anyị ihe ime ka anyị matasị ozi ọma n'ezi ya bụ nke ndị juu jizọs ya na o kwesịghị ekwesị iwere ihe oriri nke bụ nke ụmụaka ma tụpụrụ nkịta mgbe o ji kwuo otu a gịnị mere nwaanyị a sị ya ee onye nwe m n'ezie ihe a ị na-ekwu bụ eziokwu kama nkịta na-anọkwara ebe ahụ ọ dị iperipe nri ndị nke dapụrụ mgbe ụmụaka na-eri ihe nke ahụ ka nkịta na-eburu gị onye mụ na ya na-atụgharị uche nke a kụrụ jizọs na nsọ ya si n'ezie ahụbeghị m ụdị okwukwe dị otu a laa mmụọ ọjọọ ahụ arapụwo nwa gị ka nwaanyị a na-alarụ mmụọ ọjọọ ahụ rapụrụ nwa ya ị hụrụ ọlụ nke iweda onwe onye ala na ịrịọ arịrịọ ị hụrụ ọlụ nke inwe ntachi obi na ịnọgidesi ike na ịrịọ arịrịọ amaghị m agbata gị na Chineke n'ụbọchị taa ị na-esi otu ole arịọ Chineke arịrịọ ị na-enwekwa ntachi obi ma ị na-arịọ arịrịọ ị na-eweda onwe gị n'ala ị na-eme ka Chineke mara sị n'ezie na ịbụ onye ogbugbo onye ya ka ị na-atụgharị uche n'okwu ndị a gị onye mụ na ya na-atụgharị uche ana m asị ka ọ gara gị nke ọma ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 7224 oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa

na-ege ntị ka ọ dịrị gị na mma anyị na-arịọ Jehova na oge anyị na-aga ịnụ okwu Chineke ka ọ nọnyere anyị ka ọ dịrị gị na mma dịrị ezinụlọ gị na mma n'aha Jizọs taa isiokwu anyị si Jehova agaghị echefu gị Jehova agaghị echefu gị tutu anyị aga n'iru ka isoro m bụ abụọ ihe niile banyere m na-emetụ Chukwu n'obi echiche udo ọganiru ka ọ na-echere m ọ gaghị ekwe kechiche ndị iro mezue, amara Chineke ọbara ụba n'ebe m nọ ihe niile banyere m na-emetụ Chukwu n'obi echiche udo ọganiru ka ọ na-echere m ọ gaghị ekwe ka echiche ndị romney mezue amara chineke ọbara ụba na-ebe m nọ amen jehova agaghị echefu gị ihe ọgụgụ anyị dị n'akwụkwọ aza ya isi iri anọ na itoolu malitela m okwu nke iri na anọ gbadawa azaya isi iri anọ na itoolu malite na nke iri na anọ ka anyị hụdata isi kpere Chineke onye nwe anyị imeela anyị na-asọpụrụ gị anyị mana echiche ị na-echere anyị n'ọba echiche ọma echiche udo echiche ọganihu echiche ahụike echiche nwere onwe ka ọ dịwara anyị otu a ka anyị na-ege ntị n'okwu gị n'aha Jizọs abụ anyị gụrụ si na ihe niile banyere gị na-emetụ Chineke n'obi gị onwe gị gị onye na-ege ntị n'ihe banyere gị na-emetụ chineke n'obi soro m jee n'akwụkwọ aza ya isi iri anọ na itoolu malite okwu nke iri na anọ ebe ahụ na-asị nwaanyị ọ ga echezo nwa ya na-aṅụ ara wee ghara inwe obi ebere na arụ nwa afọ ya ihe awa ajụjụ nwanyị ọ ga echezo nwa ya na-aṅụ ara wee ghara inwe obi ebere na arụ nwa afọ ya ee eleghị anya ndị ya ga-echezọ ma mụ onwe m agaghị echezọ gị amen ele anya taa ọtụtụ ụmụ echezọla nne ha ọtụtụ di echezọ nwunye ha ọtụtụ nwaanyị echezọ di ha rapụ ya jee n'ebe ọzọ maọbụ nwoke arapụ nwaanyị ya jee lụọ nwaanyị ọzọ o nwere ike ndị mmadụ ma nne ma ọ bụ nna ma ọ bụ di ma ọ bụ nwunye echefuo gị o nwere ike ịbụ enyi gị enyi ị hụrụ n'anya nke ukwuu ma ọ bụ enyi nke inyere aka echefuo gị ma ọ bụ ndị ị nyere nri mgbe ihe na-esiri ihe ike echefuo gị ma ọ bụ ndị kwere gị nkwa ma ọ bụ ụmụnne nwoke ma ọ bụ ụmụnne nwanyị echezọọ gị a gịnị ka akwụkwọ nsọ na-ekwu bịa mere onye nwaanyị ji jụọ ajụjụ a n'ihi na o nwere mgbe o rutere ndị juu maọbụ ndị izrel ha sị na jehova echezọọla ha n'ihi ọnọdụ ha nọ n'ime na ihe banyere ha na-anaghị emetụ jehova n'obi ọ bụrụ na ihe banyere na-emetụ ya n'obi na ọnọdụ ha nọla ndọtara n'agha na ha gaaraghị anụ ya ma onye nwaanyị wee ziga ori nwoke bụ azaya onye amụma gaa jụọ ha si nwaanyị o nwere ike ichezọ nwa ya na-aṅụ ara jehova wee si ee na o nwere ike ichezọ n'ihi na ọtụtụ ndị nne echezọla ụmụ na-aṅụ ara n'ihi na o nwere mgbe ị ga na-aga n'ụzọ ịhụ obe ebere nwa amụrụ ọhụụ na-ebe akwa nne ya mụọ gbọta ya n'ebe ahụ jewara onwe ya chọchịkwa ihe ọzọ a na-achọchi ọbịa mere Jehova na-esi ee na nwaanyị nwere ike ichezọ nwa ya na-aṅụ ara ma wee sị ma mụ onwe m agaghị echefu gị amen lee n'ọbụ aka m abụọ ka m kaworo gị aka mgbidi gị niile dị n'iro m mgbe niile ọ sị na ihe banyere gị na ya edewe ya n'ọba aka ya n'ihi na ndị Igbo tụọ ilu si na ihe agba n'aka na-ejighị enyo ele ya akwụkwọ nsọ na akụwa n'ebe a na Chineke maara ihe niile banyere gị ọnọdụ ahụ ị nọ n'ime ya ọ bụ ọnọdụ nrịrịa ọ bụ ọnọdụ enweghị di ọ bụ ọnọdụ enweghị nwa ọ bụ ọnọdụ enweghị ọrụ ọ bụ ọnọdụ enweghị ego Jehova sị na ya echefubeghị gị na ihe banyere gị na ya echezọọ gị na ihe banyere gị na-emetụ ya n'obi n'ihi na ọtụtụ mgbe mmadụ nwere ike sị na onye a agaghị adị mma emechaa Jehova sị ee e, na ọ ga-adị mma ndị mmadụ nwere ike sị na onye a agaghị agbake n'ọrịa Jehova sị ee e, na onye a ga-agbake n'ọrịa ya mere echela na Jehova echezọwo gị ihe banyere gị ọ na-echeta gị na akwụkwọ Jeremaya isi iri abụọ na itoolu amaokwu nkiri na abụọ ọ sị na Jehova sị na ya ma echiche ya na-echere anyị echiche udo echiche ọganiru echiche mmeghe ụzọ echiche ahụike echiche nnweta ọ sị na ya ga-eme ka irute ebe ahụ bụ n'obi jehova na ga-erute n'ime ndụ ya mere nwee olileanya nwee okwukwe okwu a bụ okwu olileanya ọ bụ okwu mgbamume si na jehova agaghị echefu gị mmadụ nwere ike ichefu gị jehova agaghị echefu gị nne nwere ike ichefu gị jehova agaghị echefu gị nna nwere ike ichefu gị jehova agaghị echefu gị di gị nwere ike ichefu gị jehova aga echefu gị nwunye gị nwere ike ichefu gị jehova aga echefu gị ọbụladị ụmụ ịzụrụ akwụkwọ nwere ike ichefu gị mgbe ha nwetara ego jehova si ee na ya onwe ya agaghị echefu gị ya mere nwee olileanya n'ebe jehova nọ n'ihi na jehova ekwewo nkwa nkwa ahụ o kwere na ya agaghị echefu gị ọ gaghị alaghachi azụ nwee ntụkwasị obi n'ebe ju ya mere kpọkwuo onye nwe anyị kpọkwuo ya na ekperesi jehova lee otu a ka gị onwe gị si na ị gaghị echefu m onye nwaanyị echezọla m jehova agaghị echezọ gị n'ọnọdụ ahụ ị nọ n'ime ya jehova agaghị echezọ gị n'ọnọdụ ezinụlọ gị jehova agaghị echezọ gị n'ọnọdụ ebe ị na-arụ ọrụ jehova agaghị echezọ gị n'ọnọdụ ihe mgbu gị jehova agaghị echezọ gị n'ọnọdụ nrịrịa gị jehova agaghị echezọ gị n'ọnọdụ niile nke chọtara onwe ọbụla na n'ọnọdụ nke obodo nke anyị nọ n'ime ya jehova sị na nne m nwere ike ichezọ onwe ya ma ya onwe ya agaghị echezọ gị ya mere ana m onye nwaanyị na nkwa nke anọ na okwere na ya agaghị echezọ ndị ya onye nwaanyị gbatara gị ọsọ enyemaka ka ọ gbachitara gị n'oge a ka ọ bụrụ n'ezie na nkwa nke chineke na-ekwela ọ ga-emezili elu isi gị ihe ga-agara gị ka ọma jehova ga-ebuli gị elu jehova ga-enye gị ahụike jehova ga-emeghere gị ụzọ ebe ụzọ na-adịghị n'ihi na o kwuru okwu n'akwụkwọ mkpughe n'ụzọ ọbụla nke ya meghere na ọ dịghị onye ga-emechi ya ka ọ bụrụ n'ezie dịka jehova na-ekwerela nkwa ka ọ dịrị gị na mma dịrị ezinụlọ gị na mma dịrị ụmụ gị na mma dịrị gị mma n'ihe ọbụla dị mma nke itinyere aka ka onye nwe anyị mee ka nkwa ya bịa n'isi gị bịa na mmezu n'isi gị ka o nwee ike icheta gị n'ọnọdụ ya ka onye isi agha anya mere akwa n'oge a ka ị na-anụ okwu a ka ọ dịrị gị otu a hụdata isi gị ka m rịọ arịrịọ n'elu isi gị jehova onye okwu ya bụ e na amen ka ha rabụ ndị niile ndị nụrụ okwu a ka ha rabụ ndị niile ndị tụkwasịrị obi n'ebe ị nọ jehova esi na ndị tụkwasịrị gị obi na ihere agaghị eme ha ya mere n'ọnọdụ ọbụla nke ụmụ gị nọ n'ime ya ebe ikwere nkwa na ị gaghị echezu anyị ebe ikwere nkwa na ọnọdụ anyị na-emetụ gị n'obi ebe ikwere nkwa na ị echiche ọma ị na-echere anyị jehova ọ dị onye arụ na-adịghị nọ n'ụlọ ọgwụ n'oge awa onye nwa anyị cheta ya ma gwọọ ya ọrịa ọ dị onye na-enweghị nwa jehova cheta ya ma nye ya nwa ọ dị onye na-enweghị di jehova cheta ya ma nye ya di ọ dị onye nọla ụkọ jehova cheta ya ma nyejuo ya afọ ọ dị onye nọla mkpa jehova gbuoro ya mkpa ọ dị onye onye iro kere agbụ jehova tọọ ya la agbụ meera ndị gị amara karịsịa ka anyị wee mara gị n'ịla gị onwe bụ jehova bụ chineke ịmara gị bụ iketa ndụ ebighị ebi ahụ ka anyị wee mara gị ka anyị wepụ aka n'ihe ọjọọ ka anyị wepụ aka n'ihe ọjọọ ka anyị wee were ndụ anyị wee fee ghe ofufe n'ihi na gị onwe bụ jehova bụ chineke ịbụ chi kwesịrị ntụkwasị obi ịbụ onye amara ịbụ onye ịhụnanya ka anyị na-arịọ gị arịrịọ ka anyị kụrụ ya n'okwu gị onwe gị azala anyị cheta anyị n'ọnọdụ ndị anyị nọrọ ime ka ọ dịrị anyị na mma na aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị amen anyị lekwasị jizọs kraịst anya site na inye aka anyị ga-esi n'aka jizọs bịa imela onye mgbasa ozi ahụrụ eze mma ugoji na ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa na-ekelekwa onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma na-arịọ ka ngọzi chineke amara ya na nduzi ya nọnyere unu n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho maọbụ arnigiria at gmail com at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo